chineke nna nke pụrụ m ihe na bụ chukwu okike abịa onye anyị na-efe anyị na-agọzi aha nsọ ya wee na-aja ya mma ọnụ ụlọ nwanne anyị nwoke ka anyị bịara zuru mba mgbe na-elekọta anyị na Atlanta akpa anyị oku anyị wee bịa site na amara chineke anyị wee rute ebe a n'udo o nweghị nsogbu ọbụla anyị gabigara n'ụzọ onwe onye ọwụlọkọ kọrọ n'ahụ anyị na-asị na anyị na-atụ mma anyị na ndị gboo na-eme ya ọ nọkwa n'ime akwụkwọ nsọ a na-akpọ ya libation ndị juu na-akpọ ya drink offering onye anyị na-eme n'ụbọchị nke ha na ezinụlọ nwanne anyị nwoke na ala ndị ọcha na amerịka bụ ebe ebere ije gata ihe n'ime ya anyị na-asị ma ọ wụ na ọ dịrị nwanne anyị nwoke na mma ọ gara mmanya were nye anyị anyị agaghị hụ ebe anyị na-anọ anyị na-asị na Chukwu okike abịa ma anyị n'ebe a n'ụbọchị nke taa na ndị ichie bụ ndị lara azụ na njem anyị na-aga bụ ndị anyị na-echeta na anyị na-akpọku eluigwe ma kpọkuo elu ụwa na-asị onye ka eluigwe maka elu ụwa na ha ji chọọ bịa mere ka na anyị ga nri ya anyị na-ekwu na ọ ga-adịrị nwanne anyị nwoke na mma bụ onye kpọkọtara anyị ebe a n'ụbọchị nke taa ọ ga-adịrị ezinụlọ ya na mma anyị na-enwe ndị bara ọ ga-adịrị anyị na mma anyị ga-enweta ihe ọma na amerịka anyị bịara anyị ga-aṅụta ọṅụ ṅụta udo ṅụta ịdị n'otu ṅụta ọganihu nke ka nke na n'ihu ndụ anyị na biafra ga-abịarịrị ise nwa chineke